Thank you. ụmụnne m ụmụnna m ndị na like ife na-eme ndị ife na-eme na-adị mma na igbo naija sons tv enwe onye nwere enyemaka ọ ya enye chinedu nwa dịka ya enyi ya enwe onye ekpere nwere ekpere ọ ya ekpere ya ekpeberie ọ bụghị na enwere ego dị ntakịrị nwe ego kacha ibi ya owe eziokwu na ụfọdụ ndị ofu nwoke na-ajụ m dị ọdata si na mana Chinedu nwa dike arụgo na gọọmenti hazụ mgbe na mgbe Chinedu nwa dike etiwe egwu ma onyonyo dị iche iche na ọfụtara Chinedu ka ọ kwụrụ be na-ayọ ego na-ayọ ego na soshal midia wee na-agwa ụwa na na-enwere ọtọ dị ya site na akụlụba ga-eji wee leta onwe ya na Chinedu kwesịrị iji ego na ife niile o megoro n'ụwa egwuru na o tigoro ndị niile ọ magoro ọ pụtara na ọ na-ese evu ego ihe ọ pụtara na ọ na-eji ego ihe agba oringo wee gwe ya sị nwanne m ọ bụkwa obi ka a na-alị wee na-arịọ arịrịọ dịka mmadụ dịka m nne ihere a na-ekwe m ka m bịa rịọba arịrịọ ka m bịa rịọba mmadụ ibe m arịrịọ na pọblik ọ bụrụ onye ọbụla na-enwe that kind of courage ọ bụrụ onye ọbụla na-enwe obi obi ka a na-alị bifo meruo dimkpa ọ bịa lie obi wee yọba gwa m ụwa niile si biko ha nyere ya aka ha gbatara esi enyemaka akụrụba ị mara na o torugodi mkpa o jugodi mkpa n'ọnụ enwerezi nke ọha o nwekwara ike ọrịa na-enye dị anyị nsogbu a otego orie nri ọ bụrụ tata nwere ike ọ bụrụ tata ka ọrịa na-ebido nye nsogbu o nwere ike o rukwuru ofu afọ ma ọ bụ ụkara kemgbe ọrịa na-adị enye nsogbu and o nwere ike ọ na-ejikwa ego ndị o vụrụ wee na-etinye n'ọrịa na-ayọkwa chukwu wee na-echekwa na ọya dịkwa mma mana o mekagorozili enwerụzi nke ife na-adịbe mma adọwere ka ọrịa erichago ego niile o nwere ọ rụzie ya n'ikpeazụ ọfụgodo na ọmechi ọnụ ọ bụkwa nwoke ọ ya nwụ omeme selebriti selebriti meme ọgaranya ọgaranya ọnwụkwa nwụọ o wetiwe biko nwoke na nwanyị gbatara ọsọ enyemaka akụlụba ka o ji gaa gwuo onwe ya biko hapụgodi na o nwekwara ego enwere ego enwenye nwere enyemaka ọ ga-enye ya enye enyemaka ị na-enye bụ ọchukwu ka ị na-enyere ya onugwo ọbụdị maka selebriti ụfọdụ na-eyi akwa na-ekpuchi ife dị anwa akwa na-ekpuchi akwa onye sacha akwa fụchara gbapee fim ifulu na ife dị mma dịrị nke isi na-eche ọ ruo ya nso ịmata ịdị mma ya ịmata nke o si bido ịmara nke o si kwado <laughs> bike nwere enyemaka ya enyere ya ya enyere ya akọtasịla akọchachasịla hmm? so that mgbe nke gị kwe mana chukwu ama ka o mee gị mana mgbe ọbụla ị nwepụrụ ihe a ga-eji nyere aka ka chukwu mekwa ebere site ndị ga-enyere gị aka hmm? ka anyị ọbụla na egozi ozi ya ka chukwu jike niile onye obi ebere chukwu okike abịa ma gozie unu niile n'ofu n'ofu amen o chukwu ike niile onye obi ebere ọgwọ nla kwa ife kpatala ya anyị ọsacha njọ onye kere n'igwe n'ụwa na oge na mgbe awa a na-ewere nwa orogo prince chinedu nwa dike wee na-etinye n'ọba aka gị o chukwu biko nna gwọọ ya ọrịa kwa ife kpatala ya n'ihi zitelie ndị enyemaka kafe nye okpowo nke ga-eji sachaa nlanla na-enye nsogbu o chukwu na ji ike niile ekwela nke ị nwere mee ya ekwela ka ndị iro chịa ya ọchị biko zia zia na mgbawa awa zia rute ọrịa o chukwu mekwe ka ọ kwụrụ n'ukwu ya wee na-efekwe gị ofufe na wee na-agụrụ gị abụ ekene wee na agụrụ gị abụ otuto nke ozi na-agụrụ gị mgbe ọ dị ike o chukwu na biko niile sachaa ya ma mekwe ka o guzoro n'ụkwụ ya ka ọ bịaghachi bịa tụwere ego egwu ụtọ egwu ọṅụ egwu mbuli elu karịa nke o si na-eti na mbụ ka ka a na-ayọ gị o chukwu kere n'igwe chukwu okike abịa ma biko na agbata nso enyemaka n'isi ya ekwela ka ịnwere mee ya ekwela ka ndị iro chịa ya ọchị ndị otu ụmụnne m ndị igbo niile most especially there in